E si emetụta anyị nwa na agbata obi anyị ndị mụ na ha nọ n'ikoro n'ịgba izu tata bụ maazị Ejikeme Ọbasi maazị Kanayo Odeluga na ụkọchukwu Austin Ọkigbo ndị be anyị ndị alụno n'izu gara aga nkata anyị kpara bụ ihe gbasara ọnọdụ anyị na Naijiria anyị na-ajụ ebee ka a na-eje anyị nebere anya n'ihu ọtụtụ ihe na-eme n'obodo ahụ anyị akpago maka mba mkpakpara na ọlụ anyị na-afụkwa ihe ụfọdụ ndị ọzọ na-eme nke ka nke bụ na ugbu a n'izu ụka abụọ gara aga wee lukwa tata na nsogbu na mpịtị na-ada ala Igbo na ụzọ Yoruba na Middle Belt na ebe dị iche iche bụ ihe gbasara ndị ji egbe achị efi ndị oji egbe achịnama ajụjụ wee bụrụ ọkwasịrị n'Igbo ma Hausa na ụta ka ezi ihe o ji wee dị ka ya ihe na-eme ọgbara gbara ịgharị ka ihe o ji wee dị ka ọ na-enwero ngwọta nye ya bụ ọrịa tụrụ Naijiria niile ọnụ ya ka anyị ga-etinye ọnụ na ya tata inebanye anya ịma kedu ihe bụ nsogbu a bụ nsogbu ndị ji egbe ọ ọkachasị etu ha si eji egbe ha na-enye obodo dị iche iche nsogbu ma ịnụ ọgụ ma igbu ha na enebekwa n'anya kedu ka ndị be anyị si esonye bụ omume ọ ije n'ọfịa tụọ ụlọ ọkụ chụọ ha bịa ka ọ bụ iji iwu wee so ha ka ọ bụ iji ndị uwe ojii wee chụọ ha ka ọ bụ ime iwu na Naijiria niile ka o nwere ụzọ ọzọ dịgasị iche enwere ike iji wee mee ka ya bụ ihe benata ebe a ka anyị ga-etinye ọnụ na-agara n'iru ka n'ịga n'ihu ya n'aka maazị aka ụkọchukwu Austin Okigbo ka wee gawa. Ndewo maazị oke ụkọchukwu n'eziokwu eziokwu ndị na-ege anyị ntị nkata o teela anyị nọ na-akpa ya oge anyị bidoro ịkọrọ ọwụ ihe gbasara nchekwa obodo bụ ihe anyị jiri mere hiwa isiokwu dịka o siri dịrị ugbu a ọ dịzikwa ka ihe anyị bidoro n'isi na-ama mbembe ya abịala ọ bịawala ka ọ ga-awụrụ eziokwu ka a ka na-ekwu okwu a n'ihe niile na-emenụ ma nke mere na ọlụ ma nke mere na obodo ụmụnne anyị ebe ọyọ steeti ọyọ na mpaghara ọdịda anyanwụ ihe ọzọ anyị na-anụ banyere ya bụ na ndị si n'ọdịda anyanwụ agaala tinye akwụkwọ n'ọgbakọ mba ụwa niile kwụsị ka tụnyere ha ọnụ n'ihe a ọtụtụ ndị ọkammụta na Naijiria ma ọbụla ọkammụta Wole shoyinka etinyere ọnụ n'ihi na ihe emetụtala ya n'onwe ya anyị ahụla ka o siri mee n'oge mbụ ma onye dịka nwa amaala a na-akpọ Olufalaye hmm. na e otu o siri metụta ya ee a na-ajụ ajụjụ ajụjụ maazị oke na-ajụ ma ọ otu a ka anyị ga-esi leba ya anya were hazie okwu a na Naịjirịa ma ọ bụ itinye ya n'iwu ma ọ bụ inyefe ya n'aka ndị uwe ojii ihe mbụ m chọrọ ka anyị leba anya bụ ọ dị ka ihe a ọ ihe a ga-emete n'iti iwu n'ihi na mkpọtụ anyị na-anụ n'ọnụ ndị anyị na ha mekọrọ ihe kemgbe bụ na ala a na-akpọ Naijiria bụ ala ha ala nna ha gbatara ha nna ha Osman Dan gbatara ha n'ihi ya na onweghị onye ọbụla nwere ike ịchụ nwere ike ịsị ha lekwa ebe ụnụ ga-anọ n'ụwa ebe ụnụ kwesịrị ịnọ ebe unu ekwesịghị ịnọ ya bụrụ na anyị anyị anaghị ekwu okwu ọ bịara nga onye abịagbula ya n'okwu a ka a ga-asị na alawa na mgbugbu afụla ya n'ihi na ndị anyị na-ekwu okwu ha were ya na ha nọ be ha mhm. eleghị anya ọ dịzikwa ka ga-asị na ndị ọzọ bụzi ndị bịara abịa Ndị mhm. bụ ime iwu ọ ga-egbochi ya amaghị m ma ime iwu ọ wee gbochi ya mana ọ gaghị ebi n'ọnụ m achọrọ m ka ndị anyị na ha nọ n'okwu tụnye ya n'ọnụ tụnye ya ọnụ ah, maazị Odebuga ndewo okwu ajụjụ ịjụ amaka maka na ị na-anya anyị afụgo nri ndị a gboo maka na uche aka m ọkwọ na-etu a ka ndị ọcha bekee Britain dị bịaba anyị wee bịa n'obido anyị n'obido anyị n'ụdị nke na anyị gbalikwo kama na okwerozime ma wee chịba ọchịchị nchigbu nke Fab ji wee bịa wee tisasịa ọtụtụ ife Igbo ji wee pili isi ma wee na-apụ wee rala ọchịchị wee tie n'aka ndị Fulani ndị Fulani kịta ekechigo Naijiria paji ndị uwe ojii na amị palọ na kọstọm ọ nwere ebe ndị be anyị chịtazila aja abịakwue na ọchịchị obodo ọvanachi abịa na nke ụlọ nke kọngres dị na Abuja elu ebe afọ maọbụ spika maọbụ sineti lida ọfa ekwufe ya kama na abịa na demokrasi ike dị n'aka mmadụ ndị obodo ndị nwe obodo ndị na-ejelu igbo ozi bụ ndị igboziva ọ ya bụ demokrasi pada ejela onwefa igbozi ha ya nọ ndị be anyị ndị naijiria ka ọ dịwa ịjụ ndị vazigara ozi ma ọ bụ fesi na mba ọdịda anyanwụ ma na mba ọwụwa anyanwụ ma esi na mba ugwu ịjụfa ife a na-emenụ na ọ bụrụ anyị ziri unu jee lụba unu kwụsị ya ọ bụrụ na fe maka ndị obodo ka ọ elu. maka na hmm, a sị na okochi ebe ivo ji bụrụ okochi ụmụazị ekpuru ya n'ọkọchị kpuru ya n'udu mmiri kịta ọ ike ike obodo maka onwere etu ọzọ a ga-esi mie anyị anụta ya n'ọgụ ọ bụrụ na ndị nwe obodo ekuniro na-asị na obodo a bụ obodo ana na ekavasi chọọ ibi ọmanga mana ọ bụkwa na onye ọbụla nọ na-eti mkpu na-achị na-ebu aka n'isi na-achịnye aka elu etu aka ọha ọnwa ndị Fulani ji nwayọọ nwayọọ na-eme ifefa kwadobere ifefa kwadobere igbu iwekọrọ anụ niile dị na Naịjirịa onye ju egbupie isi gbaa unu ọkụ were anị ya hmm. ya n'uche gị ihe na-achọ ịkọwa maazị Odeluga na ihe gbasara ụlọ omeiwu dị atụnyela ọnụ n'okwu a ya na okwu agafeela ihe gbasara ime iwu iti iwu na ụlọ omeiwu mana ụlọ omeiwu nke steeti ma nke gọọmenti etiti ọ bụzie na onweghị ụka ndị ụlọ ụlọ omeiwu maọbụ nke gọọmenti etiti maọbụ nke steeti ga-esi dunye ihe ọnụ anya agaghị asị ka ndị uwe ojii n'ihi na ma ndị uwe ojii ma ndị agha ndị nọ na edowachara e na mpaghara mhm. Naijiria niile ọ kacha na na mpaghara ọwụwa anyanwụ bụ ndị ọnyakpa um, akpa eli ozu hmm. oleezi ihe a ga-eme na ya maka na ka a na-ekwu ihe a ọ dịbeghị m ka ụmụ amaala anyị na mpaghara ọwụwa anyanwụ Naijiria enweela ka ha siri bido chewe echiche ihe a hapụchakwa nke a na-ekwu Eastern sekuriti netwọk mana tupu a na-ekwugodi Eastern Security Network kedu ihe ndị obodo nwere ike ime kedu ihe nwere ike ime maka na ihe a gbasara onye iwu gbasa onye azụ o metụtara dik metụta harị lelee otu a ga-esi mee ihe o metụtara ndị ụka o metụtara ndị ndị eze o metụtara ndị ụmụ okorobịa na ụmụ agbọghọ o metụtara onye niile mhm. a ga-agbachi ihe a nkịtị otu a ka a ga-esi na-eche mgbe ihe ga-adụ mgbe ọ ga-eji mgbe ọ ga-enwe ike bido haziwe onwe ya maazị Ọbasi ndewo ndị bụ ụzọ kwu na ole. uche m n'ihe awụ ilekwe n'anya nsogbu anyị na-enwe kachasị wụ na ịhụrụ ihe a kpọrọ soshal midia hmm. adịka eh, ma ga-ewere Ma maka ọ na-awụzi onye pụtaghala gaa na soshal midia meghee ọnụ tie mkpu tie mkpu bamba bamba ya alakpuo kwuo onwe ya n'aka sị agbalịala m hmm. ihe na-ebe a na-ebe hmm. ledala ee eh, ihe niile na-ekwu lee ihe kwesịrị lee ihe kwesịrị lee ihe o teele ekwuwere lee ihe kwesịrị ime ekwuchakwa ya ekechi edewe echi ekwukweri otu ihe ahụ nwanne echi ledala ama m na ụlọ hụrụ eh, nna ya ugwu abara ibe ebe ọ pụtara na eh, eh, flọ na-aba na ihe a karịala a ga-ama ihe mere ndị Fulani na nama ha ha ji achụsa obodo hmm. ma jụọ na ajụjụ ọ ekwucha onye ọbụla alakpu elee otu onye na haus ga-eweta bil dewe si mmụọ na-eche na ka maa iwu si achịzile nama na-akpagharị n'obodo ka a mara ihe merie federal gọọmenti chọọ ihe a ga-eme enweghị onye wepụtara akwụkwọ na-ekwu otu e ga-eji hụ nnukwu ebe a ga na-edewe nama na Kaduna steeti ihe dị otu ahụ ka e kwesịrị ị na-akpa mana ọwụwụ na soshal midia enwere seneti enwere haus mm-hmm. gị bịakwanụ anyị bụ ndị Igbo na-alata n'ala Igbo anọ si na egbuona m enye <laughs> ndị niile nọ na haus n'ala Igbo abịa akwụ ụlọ ụgwọ ọnwa ụlọ anara ụgwọ ọnwa na ụlọ na-anọchite anya ndị Igbo achọrọ m ịhụ otu onye na haus ga ebiri wepụta akwụkwọ si na ya gaghị achịzi nama bata n'obodo a Ụlọ mara ebe unu pakịrị ya anyị ga-eji moto gaa na-ebu ya na-ebubata ebuga ka egbuo nama ma ya chibile nama bata na steeti anyị otu onye kwuo ihe ọ tọgbọ ya ebe ahụ ọ bụrụzie na gọvanọ jụ na ọ gaghị mba mba mba unu agaghị eme ihe a amara lekwa ebe mmiri chịba n'opi ụgbọ hmm. ọ na e, o tinyere ihe ndị ọzọ ya na-enọ na e, ụlọ e, seneti ihe ọbụla ajụ na agaghị atụnye ya ọnụ ka anyị mara ndị iwu ndị a ka anyị mara ndị wu ndị a maka ihe nọ na nkịta kịta onye jụrụ ya azị a ah, eh, eh, eh, echetara m mgbe mgbe ọlụ na-agba ọkụ enwere onye anyị kpọrọ na-ajụ ya bịa nna akwọ gị na-anọchite anya ndị ọlụ elee ihe unu na-eme ọlụ na-agba ọkụ na-agba nkịtị azị ihe elee ihe unu na-ekwu anyị nọ n'elie ihe na ha eme anyị na-aga ije enwere ihe ịhụ o ole mgbe e ji ebido mewe ihe ka a chịpụta mmadụ niile okwu n'ezi ka a mara onye nwe onye ọ hmm. uche maka oge ikwu ụka ikwu ụka ikwu ka ọ ga ala ị na-ekwu okwu iwepụta iwu ya ihe a na-akpọ bil na hmm. eh, ọgbakọ iwu gọọmenti etiti nashọal Assembly mana dịka iwu obodo Naijiria siri ọ bụghị naanị ndị ahọpụtara ndị nọ na Seneti na ndị nọ na Haus bụ ndị kwesịrị nwere ike ime idepụta iwu n'ihi na ma ọbụla gọọmenti na-achị gọvanọ na-achị steeti ma ọbụla ndị nkịtị nwere ike gbakọta ọnụ dịka ihe siri gbasa ha depụta bill mm-hmm. onye na-anọchite anya ha abịanye aka na ya mm-hmm. etinye ewepụta ya n'ọgba okwu n'ike bido etinyewa ya ọnụ e, ebe ndị mmadụ mana isiokwu bụ na n'agbanyeghị na onwebe onye mere nke kama na ihe a na-achọgodi ihe ka na-eme na na n'ụlọ omeiwu bụ iwepụta iwu nke a ga-eji mmanye mmanye mpaghara Naijiria niile steeti ọbụla ka ha wepụta ala nye ndị Fulani nke na-ekwu na a na-arụ ebe ọgba ehi na Kaduna ọkwa gọọmenti etiti na-arụ ya ụmụnne anyị ndị na-eme bụ ndị na azụ ahịa na ndị na-eme ihe dị iche iche e nwere ebe gọọmenti na-arụpụtara ha ebe ọ ahịa oh. gịnị wụ na mgbe ọbụla ọ gbasara ndị Fulani ọ bụrụ gọọmenti ga-ewepụta ego gọọmenti ga-ewepụta ego eji arụ ndị Fulani redio gọọmenti ga-ewepụta ego eji arụ ha ụlọ akwụkwọ gọọmenti ga-ewepụta ego eji arụ ha ụlọ ọgwụ ha na-anaghị aga gọọmenti ga-ewepụta ego eji arụ ha ọgba ehi anyị anyị pụtara ụwa ndị Fulani Mm-hmm. Maazị uh, uh, uh, Ọkachukwu mm-hmm. ma na a sị na agbachiri nsi nọ nkịtị ka agbalụ nsị o wee nọ n'esi mm-hmm. ihe na-ewute mbụ na anyị bụ aka azọ ya mana maka agbara aka na-azọ ana onye ya n'akọ anyị bụ aka azọ ana ndị Fulani kpọrọ nawa na-akpagharị ebe ha ga ike n'izu gara aga ka were chọghị meghere ọnụ na-ekwu ka o si ewute ya na ife a a na-akpọ nsogbu ndị e ji egwu achinama fịara arụ ife a ga-eji ife ndị obodo ndị ọzọ dịka Ghana jigoro aka ha mee ka ọ ga kwesị ịdị Hmm. na ya ma mgbe ya pelu mpe a na-afụ trọk eji ebu nama fụ na tren mgbe tren na-agba ndị british na ya ọ na tren ka a na-esi ebuli esi ugwu Hausa wee gbadata ụzọ be ha ka ezi ife o ji wee dị ka na nke ụwa gabigoro ime ife niile gara n'ihu enwelụ kọmputa ebe niile ka o ji dịkwazie ka mgbe a ka a ga echiga imewe ife nwelụ mgbe ochie mm-hmm. na ya ghọtara ya ọ dịka okwu esiri ya n'ọnụ pụta ọfụma a sị na ndị achịrị na nama gafee n'iru na Abiokuta ya e wee jụwakwa ya ọzọ okwukwe ife okwula ọzọ ndị na-ekwu na ya ejikwa merụ ya arụ na o ji wee kwufie ọnụ na a na-asị onye ọbụla ebi n'ebe ọbụla ife na-ewute m nọ na ma ebidobara nkata ndị na-ekwuchite ọnụ ndị ji ya egbe achịna ma ọ ha bụ biechi ala ma ha wụ ndị si na ha si nọt ma ha si na ha awụ Fulani ofu ife ha na-ebu ụzọ ekwu na ife achọghị ụgwọ Naijiria na olu ya sị ndị Naijiria ha ebi na na Naijiria ha sikwapụ jee ebe ọzọ n'ọkwa ndị Igbo bi n'ugwu Awụsa na-achụọla ha ime ugbolo na ọ na akwa ahụ ọ na-awa ọdịta ka ofu edime ha pụtasị na a na-enye ndị Igbo dizdeit ka ha si n'ugwu Awụsa na ndị Igbo agbakwa ha nkịtị hmm. ibe na-ekwu awụrọ ka anyị si ha na ha ma ọ ka a chụwa mmadụ ọzọ mana ajụjụ chọrọ ịjụ ndị Igbo bi n'ugwu Awụsa ọ nama ka efi ka ọnwa mba ka ha kpọwa ji ugwu Awụsa na-emebisi ife ha bi n'ime ọfịa ka ha jee kwụọ ụgwọ ụlọ ma ọ bụ gote ala biri ha na-azụ afịa ebe mmadụ niile na-azụ afịa ka ha zoro ezo bụrụ egbe bụrụ ntanimo bụrụ ngwa agha wee chụrụ ndị obodo na-egbu osisi wee na-aga ọ bụrụ na etu ha ka ndị Igbo si eme n'ugwu Awụsa aa sechụrụ aha ha na mana ọ bụrụ na ndị Igbo na-abụ ha bịa egolu ụlọ bido ebe ndị mmadụ bi ha zụọ afịa ebe ndị mmadụ na-azụ ife ọbụla ha welụ tupu ha ewere ife ha kwụọ ụgwọ ya ewe onye nwe ya nye ha ọlụnọ nke ha ọ gịnịzi bụ nsogbu kedu ihe kpatalụ na ndị si ụzọ ebe ọzọ ọkachasị ndị Fulani chi na-ama ama eme ka ndị ọzọ si ebe na ha ji ebe mmadụ okwukwe ndị Igbo ofu ọbịalụba onye abịagbunye ọ ga agwọ naba ka mkpụmkpụ ghara ịpụ ya oge ruo na mkpụmkpụ ga-ejipụ nke a na-ekwu ị na-asụ oyibo na Chambers abara ibe ana, mana imebere ihe ikwesịrị ime Tide ebe ọ bụzie na oluo na onwere onye sonyere aka anya maa na atụpụrụ n'anyanwụ nkịta ọkpụkpụ n'ezi ọzi ọgụnya na ndị mmụọ ọhụrụ maka na anyị kwuru na-akọ sọ ka anyị na-akọ ife na-eme a na-eme hmm. onye jiji ya na-akọ anyị agbalụkwa aka n'azụ anyị ọ bụrụ na ife ọzọ na-ewute m nọ na e, ekwubezie ife ndị Fulani na-eme na etu anyị esi wee gwụ ya ekwute eziokwu odoọkwọ ndị ndị Naijiria bi na Naijiria ka a na-achụ ọ bụrụ eziokwu maka ofu gọvanọ ọbụrụ dị ofu ọbụrụ ịbụa ọbụrụ ịtọ gọvanọ ndị nọ na nọt ekwuo na n'ọnụ ha ọkacha nke bụrụ nnukwu ọfụ ọfụ a na ndị achị na-ama wu ndị si mba ọzọ na ndị agha ebuo dịka a si wu ndị Naijiria chịrị nama wee bata ọ bụrụ na etu a ka ife na ihe tinye ala na ha ọkwa ah, mgbe Buhari bịalụ obodo oyibo ọ bịara igote ngwa ọrụ a na-ajụ ya ajụjụ ka Trump na-asị ehe ka e esi ebuzi ndị Kristian ife megbara ọnụ kwuo na ndị a ji wee sikwa ụzọ Libia wee gafee hmm. Sahara Desert wee bata Naijiria na ndị awụrụ ndị Naijiria ofu ife gwụrụ ọ bụrụ na eziokwu na ife a na-eme kwa oge a na-amalụ na-etu a ka o si eme aa ọ na nwa mgbe ike amara akpụ isi ka ọ na-agụbadị nkọ ndị na alụla ya ọrụ bọda sekuriti ọ gịnị nọ hmm. ọ na ụlọ amara ọrụ si chụọ ha tii ndị ga-alụnwu ọrụ ọ bụkwanụ na ha na-eme overwhelm ndị bọda sekuriti o gosina naghị ebe anyị na-eri mberi anyị kwesịrị ịkwado ime sure na ebe ahụ aha emezi mana nke ka njọ wụrụ ọ bụrụ na onye ahụ awụrụ onye Naijiria wee dị na Naijiria na-enye nsogbu gịnị kpata na iji pọtụ bụ ya gịnị kpata na ya wụ biznes bụ ife ọ na-awụ ma ya ji ya ha meghe ọnụ nyụọ nsị n'ọnụ mhm. ahapụ ha na Naijiria ofu gọvanọ binili ọ bụrụ gọvanọ nọ minista bini na ha na-eji ịkpanye ndị ya ala na-epropozu ka enye ha bilions of naira mhm. iji wee setụlụ ha ka ha wee kwụsị igbu mmadụ ebee ka anyị bi kedu ụdị ụwa onye ka a na-aghọgbu ọ na ya mara ife ọ na-ewute m na ife ndị nchelu dị mfe ime ndị Ghana nwere nsogbu a arụ one na one gara aga anyị ka ha si bee eziokwu na gọọmenti etiti ha jikọtara ọnụ wee mee na Ghana tata ichiri efi gafee ihu be mmadụ polisi ya nwudelu Actually, mgbe ha bidoro ime enforce ofu efi ụmụ aha nwapụta agbara ya tọwọ tupu ajụwagoro ajụjụ mana polisi jidego ma fain ị ya akwụ ma efi gị ya analụghị o nwere mgbe olu na ndị Fulani nọ na Ghana na-achị efi na-ayọzi biko sinye ha sọmtaim ka ha wee nwee ike ịchịkọta ihe a wee pụba apụba maka na o nwere onye nye ha efe ibedo e, ya ọ izu gara aga ka ụkọchukwu na-ekwu maka maka kedu akụkọ bụ maka echeta m anụmanụ ọrụ eji wee nwee ebule akọ nke ndị nabata bụ nọọsụ na tupu onye ọrụ ya nwa anwa mee ya ya ga-ebu ụzọ ebe ahụ ka anyị nọ maka anyị na-asụsụ oyibo na chambers anyị na alụlụ ha aka na ha kwesịrị iji tipa wee na-ebunata ya ka ọ na ha amarọ maọbụ na ha kwesịrị itinye na tren ka ọ na ọ bụrụ ihe na-emebu eme maọbụ na ha ekwesịrị itinye ya n'ugbo mmadụ ka ọ bụrụ na nje na be mmadụ zuru were itie na mezuru mbata be mmadụ were itie kụwa onye a ga-etinye a ga-eje kọt elu kọt ofu na ọkpọghọ e m eme m agafe m irube m bata mgbe akpọrọ m nọ n'ime ya kụwa iti ya mụwa ikpe mara mma akwụ ụgwọ ya iwu dị n'akwụkwọ anyị tata zuru iji wee sị ndị anachinama ee onye bụ onye gbagoro ha akwụkwọ anụbeghị m onwe na onye gbara akwụkwọ ndị a na-emebisi ibe ha emechaa naanị isi ọrịa ike gọọmenti ewerezie ego si na ya ga-enye ndị a na-emebisi ibe ka ha wee kwụsị kedu maka ndị emebiri ife ha onye gere ha ntị kedu maka ndị egbula egbu na ha ji egbe na-agba mmadụ e, e, ya ọ na-ewute m na ife dị mfe na-eme ọta. Um, ihe otu nwanne anyị nwoke Peter Okeke na-eso na-akpanye nkata n'ihe anyị na-ekwu um, na-arụtụ aka n'otu ihe dị mkpa nke anyị onwe anyị echefuola ya n'oge gara aga mana ọ dịkwa mkpa ka a tinye ya ọnụ n'ihi na asị nwa nnụnụ pụtara n'ụzọ na-agba egwu ihe na-akụrụ ya egwu nọ n'ime ọhịa mm-hmm. nke doro anyị anya bụ na ndị bụ ndị na-achị nnama na onwe ha abụrụkwanụ ha wee ọbụrụkwanụ ha na-ekwe nnama ha na-achị na ndị na-akụrụ ha egwu mm-hmm. nọ n'ime ọhịa ịma na Igbo na nwata nna ya tinyere osi na-eji ụkwụ agbawa ụzọ oh. na ndị na-etinyere ha ozi a bụkwana ndị ka Buhari na onwe ya onye anyị ma ama bụ Grand Petrol ndị Miyaji ala ụfọdụ ndị jeneral ndị amị jeneral bụ ndị ugwu ma ndị Hausa mm-hmm. ihe anyị na-anụzikwa ugbu a na ma ọbụla dị ọtụtụ ndị nọ na ndọrọ ndọrọ ọchịchị sitere n'ala Igbo amanye tinyekwala aka na ihe a dịka a ga-asị na ọwụ mgbere ahịa ka ha na-azụ mhm. bụzikwa ndị bụ ndị na-enye ha nkwado na nchekwa mere obi ji esi ha ike n'ihi na ihe anyị na-ahụ na-abụ na ebe ọbụla anyị hụrụ ndị a ebe ọbụla anyị hụrụ ndị a ha na ndị mmadụ na-enwe nghọtahie otu ha si aba mba ha anaghị aba mba ha dịka ndị egwu na-atụ ha na-aba mba ha dịka onye kwụ ya n'azụ bụ onye na-ewu isi opi igbutu ya ị na-asị dị dịka a ga-asị maka ịgba ha akwụkwọ ọ pụtara na ị na-agba ha akwụkwọ n'ezie ọwụ asị akụgbuo nwa ewu onye nwe ya apụta mm-hmm. anyị ahụla ka o si eme na ọtụtụ oge alụwa ọgụ dịka ihe mere n'Ọyọ ebe ndị Yoruba na ndị na-achị Nam alụwụrụ ọgụ ndị agha apụta kama ha ga-anọrọ n'etiti igbochi ọgụ ha adọnyere ndị ndị Fulani ukwu mhm. ndị agha ahụ ọ nwere onye anyị na-akpọ Commander in Chief of the Armed Forces ọ bụ onye ahụ bụ Commander in Chief of the Armed Forces jiri ndị agha si ha jee chekwanụ ndị ndị Fulani na-achị nnama ya wụ na ihe a nwanne ya nwoke Peter Okeke na-ekwu dị mkpa ịrụtụkwa ya aka eleghị anya o teela anyị ga-ebido orugo mgbe anyị ga-ebido lebawa anya ma ụmụ ndị ndị anyị họpụtara na-ejere anyị ozi bụ ndị na-achị steeti ndị nọ n'ala Igbo ma ọ bụ nke ọbịanụ maọbụ nke nọ n'ụmụahịa ka anyị lebatukwu ya anya mara ka anyị mara ma anyị bịa sie anya chọwa ma o nwere ka aka ha siri nọrọ n'ihe a eleghị anya ma aka ha e ma o doro anya anya ma o doro anya anya ka anyị ha ebubo ma ha gọwazie hmm. ọ bụrụ ebubo ife niile bụ na nke onye gbarụ nkịtị kwere ekwe ọsị ịgba nkịtị ọ wụrụ gọvanọ Obianọ kwuru na nke kazi nke na ya nyere ndị meyechi ala oche na kabinet ya na na-emekpaghị arụ iyi oche na kabinet gị ka ị ga-aghọta ka ibe mụnwa na ezigbo kịta nna ejiokwu m na-agwazi onwe anyị m na-agwazi onwe m bụ na ya bụ na anyị nọ na nsogbu nsogbu anyị nọ na ya bụ na ndị a anọkpago anyị aka ife anyị nọzikwa na ya bụ ịzọba onwe anyị ada ekwuzi ma anyị na anyị na anyị ya ekwe ka fa bịa na fa abịago ndị fa na arụ alụ ọrụ ụfọdụ n'ime bụ ụmụnne anyị mhm. and etu o si dị ọ gbalarala ya aka maka ọ bụrụ polisi ka ị ga-akpọ polisi bụ nwanne ị bịa akpa amị ije na kọtụ ọ ekpere ibe ikpe ga-amaghị maọbụ na bụ ekwe e ekpe n'ikpe ahụ maka na ọfawa bụkwa ndị nọbụ jọji em ife emebigo be anyị maka na anyị ji nwayọọ nwayọọ wee laa na nna anyị ọtụtụ n'ime bụ amanantụ mgbe anyị na-ejigwa onwe anyị eziokwu ilezi anya ịfụ asị na nghọrị dị na Naịjirịa ee anyị bịanụ Okorocha wee chịa etu osisi kedu Fulani herdsman ka na o mere n'Imo steeti nwụsịa ife niile afọ uru chọpụlotelu na mgbe e mere elekshọn na ndị obodo atụrọrịa mhm. nyenwa na onwe wee je nọbido onye na-ekpokọ elekshọn lesịa na um, iwu nri na onye ebinye aka na akwụkwọ si ya bụ onye win ike nọ ya bụ onye kụziri onye isi anọchibu na Amerika, etu esi anara ikike nwoke pụtakwa wee kwesị ndị ife anya mee na ọgwọpịa etinyeli mma n'olu ya wee zọrọ isi onwe a wee mesịkwa mee ya nwuru ya nwuru mba si n'ọrịa ka ọ ya abụ ịnụ ka mmadụ weghara aka ịnụ ka onye ọbụla tiri mkpu e wee megide vootu ndị Imo steeti wee were gọvanọ tii dị na onye tụrụ vootu emesịa Hope Uzodimma wee jee na suprim kọt wee sị ya mbanya bịa na ahịrịa ya vootu ya na nwoke na ọghịghachi Ịnụ onwe onye ruru otu okwu ọ n'ebe a na ụmụ kirikiri ife a megidezi ọkwa ya bụ na na ya enwere onwe anyị ọdachi ya wee daa ife ochita bụ na ndị be anyị nọ n'ụra e ji si na ndị be anyị nọ n'ụra na atụkwa onwe anyị ntụ maka ọ na-abụ agụwa okwu elekshọn ụfọdụ asịsị apụtara onye atụna vootu onye ejena vootu na ndị ndị anụwa ga-eme ife gụlụfa unu afụgo n'ihu ife anyị rọpụtara abụrụ ife ga-echekwa anyị abụrụ m mma iji eje ọgụ e, e, e, gbanwere onwefe ume anya ukwufa ịnụ ehe onye ọbụla gbalụ nkịtị ọya ka ndị anụnwe ji ekwu okwu na-ekwu na-ekwusi ike maka gbanwere na ibe na n'azụ siri ike kama na eh, ofu ụbọchị bụ ofu ụbọchị onye ori ya bụ na ọ dị gị maazị Ejike ọ dị gị hmm. ọ bụ eziokwu na ma ọ bụla dị na ndị anyị na-akpọ ndị gọvanọ na-achị steeti ndị nọ n'ọwụwa anyanwụ amaghị ihe ha kwesịrị ime kama na aka ha sokwuzi na ha nwa na onwe ha sokwuzi bụrụ ndị miyeti ala dịka ehm, akwa si ọnyịwasịsi bogodogoshi ma ha zọwazi isi onwe ha <laughs> ihe lee anya ihe nọ na ya ehm, ma ọ nọmieji ala ma ọ nọmieji ala onye mere gọvanọ taa amamehụ ee vidiyo ebe Okorocha na-etu ọnụ na onye otu ụlọ ya na Abuja bilion o nwere ike nye ụlọ ya enwe ihe o wepụrụ ya n'ahụ elekwana otu echikwa ego ahụ ihe a wee ego ndị Imo so ma ọ nwere nso zuru na ma ọzọ hụ na ma onye oshi ha niile nke ha bụ ndị oshi ka aha wụrụkwanụ ndị ochi ndị ndị na-achị ndị Fulani amarala ebe e, e, ebe echi zuru azụ nọ na ngịga ụjọ ha niile wu na onye mee ṅam lee ihe mere ọ ji ụzọ kabịa ya bụ na anyị ekwuola niile okwu mhm. ekwuola ihe a ọtụtụ oge politiks dị mkpa onye meghere ọnụ si unu na politiks adịghị mkpa ọ ghọgbu ka a na-aghọgbu unu politiks dị mkpa maka na ị ga-enwe onye ị ga-eziga ya gaala n'ozi ma ị chọrọ Biafra ị chọrọ ka ị wụrụ Naijiria ị chọrọ restructuring otu ọbụla isi chọọ ya a ga-akpa ya akpa bifo ọ ga-eweta maka na ile anya otu ihe m na-ekweghị bụ na anyị ga-anọkọta ndị Igbo pụta buso Naijiria agha ọzọ nke a gara aga ka anyị ka isi anyị katọrọ ebe ahụ akọnuche ka e ga-eji sue, kama na agaghị ebuso Naijiria agha awụhụ na a ga-agba Naijiria nkịtị ka ha bịa mebie ala Igbo ọ bụrụ na anyị nwere ndị anyị họpụtara tinye na ekweta na ọ mmadụ họpụtara m ya emeghe ọnụ kwuchite lee enyi m a na Benue ọtọm mm-hmm. ọ eziokwu na e, ịma ọnọdụ ya kakwanụ nke ndị Igbo njọ n'ihi na emebirala ndị nga ha hmm? ọtụtụ n'ime ha e, e, onye Fulani si ha gbam ha nwalie towe ịbịa n'ala Igbo taa ọtụtụ mmadụ ndị Igbo obi ha adịghị mma ihe na-eme n'obodo ọtụtụ mmadụ ndị Igbo obi ha adịghị mma ebe ndị ndị nọchitere anya ha nọ Ọnya wụ na ịchọta ele ihe mere Nnamdi Kano, ihe machikwara gị bụ onye Nnamdi Kano zọọ ụkwụ na Aba taa Aba emechie ọ zọọ ụkwụ na Ọnịcha taa Ọnịcha emechie masị maka na ndị mmadụ na-achọ onye ga-anọchite anya ha n'eziokwu lụọrọ ha ọgụ n'eziokwu ọ ya igbo na-enwezighị ọ ka o ji dị mkpa mmụọ anaghị asị Anambra ga eme elekshọn onye ọbụla na ha akwụgharị ma ndị ga-asị gị e ga-ebute eluigwe e ga-ebute ala ndị ga-asị gị lekwe nke nji nke na-ejighị ajụjụ ị ga-ajụ ịbanye ebe ahụ ị na-abanyere onwe gị dị na-abanyere ndị Anambra ajụjụ e ga-ebido jụwa kedu ihe ị ga-eme ndị ma eti ala ndị nọ anọ n'ọchịchị taa ajụgbuole m e, ụmụnne m n'ụlọ sị ha elee onye a sị na ọ na-anọchite anya anyị kpọdala na ya jụọ ya elee ihe a ga-eme maka ee hedsmen aga m atụnye ọnụ n'okwu a ịjụ ajụjụ ajụjụ a m ga-ajụ ugbu a ọ ga-esi ka ahụ ọkụ <laughs> n'ihi na nke m ji bụrụ ụkọchukwu nzukọ Katọlik ihe a ga-aga okwu ajụjụ m ga-ajụ ugbu a ga-aga ije ịbịa na Anambra steeti mhm. ihe na-apụ okwu bụ na ndị okpukpere ụka ndị ọzọ dị ka ndị Anglican na ndị Protestant na-ekụ isi na-asị na nọ ndị katọlik na-achị Anambra steeti ma ị e bụghị onye katọlik na ha ọnọdụ na Anambra steeti na ndị bishọp katọlik ịnọ na Anambra steeti Ọnịcha Ọka Nnewi gbakọtara ọnụ mhm. bụ ha na-ahazi na-ewepụta atụmatụ otu a ga-esi achị Anambra steeti ma ihe ndị a na-eme ihe ọ pụtara n'ụzụ na isi opi bụ tu yawa ị nwere ike na-ama ọbịanụ ibe dịka onye na-achị steeti ọ bụrụ na ihe a ebubo a na-ebo bụ eziokwu Valeria na Okeke Hilary Okeke na bishọp ụnụ n'Ọka olee ihe ha na-eme mhm. hmm. hmm. ibe ikwu dị ka efifie maka na um, um, mgbe Igbo na-achị onwefa eze mmụọ nwere ebe ọnọdụ ya o nwere ka ife ga-esi dị asịsị ji ejụọ ya kedu ife anyị na ndị mmụọ dịzikwa na mma kedu ife na-emenụ kedu ndị bụ abịa mana ife ụkọchukwu ọkaigbo debe alụtụ aka bụ ụmụ atụmatụ anyị ji wee merụsi onwe anyị arụ na ụdị na adịghịzi n'otu anọkọrọzi ọnụ ka anyụ anya mamịrị ee a na-abọsa obodo na-azọ ife a na-azọ mụnwa marọ mana ọ dazia na um, ọlụ onye ọbụla amịwalụ maka na ọ bụrụ ozi sọsọ maka na ibe niile ikwu bụ nọọ etu o si dị n'ala Igbo n'ọtụtụ mgbe n'ọndụ ụka na-anọ n'isi na-achị na onye agha eme nka onye agha eme nka onye alụzie hụba ana maọbụ ọ lụpụtarozi ife ezilie ma ọ bụrụ na ọ merụzi ife ga-adị obodo mma agbụ ya nkịtị maka na ọ nwee nke ọ lụrụ fa maka na ọ ya bụ okwu ọ bụrụ na ọ na-alụ fefa zilie fọ nke ga-abalụfa ọ bụrụ na o nwerezi ife ọzọ ọ meela obodo ọ agba nkịtị maka na <laughs> ọbụrụ tata ka a malụ ije ndị Fulani ijefu izizi bụ ịgba mbọ fụ na ụka Jizọs akwụdoro ụlọ ụka agbara ọkụ na Naijiria niile bụ ụlọ kachasịa bụ ụlọ ụka ndị fada maka na ọtụtụ ụlọ ụka agbara ọkụ n'ugwu Awụsa bụ ụlọ ụka ndị fada ndị Igbo lụ na mba ugwu ma bụrụbịa n'Igbo ọfasi n'ọfịa e wee bata n'ime ụlọ a na-abata n'ime ụlọ fa ga-abata n'ụlọ ụka so na ya bụ ife e, ka nte bakwute ha bakwutego nte n'ọnụ so na kịta ka ọ dị mkpa ka onye ọbụla a na-asị wepụ aka enwe n'ofe ọ dị ka aka mmadụ ọtụtụ ife ife atụ ịlụtụrụ aka gosi bụ etu esi wee na-agasa obodo maka na ọ bụrụ na etu e na-abịa na demokrasi na onwe ndị na-aja asị ndị mmadụ lekwe ego a na-efe aka ihe eme na nke aka ihe eme ndị mmadụ a na-ejizi ucheba na akọ na ucheba wee rọpụta mmadụ gị manụ na onye nwee ike ije ozi kama na ọ nke ụkọchukwu kwuru ma ọ bụ na onye nke fada kwuru n'ọnya oge pụtazie asị mba na ọ na-alụ ife na fada bank na bịa na fada na-akpa na ọmụ ife ọ na-eme ọ dị njọ ọ dị njọ ebe Igbo nọ hmm. ife niile anyị na-akọ na mgbede a gosiri na Igbo enwezi onye ndu ọ bụrụ na anyị enwere onye ndu e, nwere ka anyị ga-esi wee chụbanye eh, wee nụ ọgụ a ọ ife so ewute m maka na ka m na-ekwu mbụ ife na-agbakasị m arụ ụdị ịnọdụ ebe tere aka inidi ịnọ ebe tere aka igbubie n'anya n'ihe a nsogbu anyị nwere dị mfe mana ị na-enezi anya ndị iche ka gị malụ ndị isi aghọ, ndị nwere amamife Igbo ị na-asị aa ah, ah, n'ọzikwa nke ka ga-esi nọrọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ amamihe Igbo siri na igwe ike onye ịkpara aka n'ọnụ n'ala Igbo ọ gwaghị na igwe bụ ike mana onye onye onye ji ime ozoro ezoro jee mee sọsọ nke o wee baa ụsọ ya ma chefuo na igwe ike onye kwu ofe ndị Nnewi na-asị emegbo emegbo onye ọkwa bụ nke pụta na ọ bụla ịra ana asụsụ Nnewi na eventually na ngwụcha onye ife ya ana n'isi bụ onye nwere onye ya onye nwere ibe ọ bụrụ na anyị na-eme na anyị dị ibe anyị adịrọ ha mma ọ kachasị n'ebe anyị kwesịrị ị na-eme ka ibe dị mma anyị na-akata ụka ka ndị Igbo maka na anyị fụrụ na omenala anyị na omenala ndị akọọla anyị na ife ife jikọrọ ya ọnụ ka so ana m aghọta na ọ bụrụ na anyị na-aka ya nwoke etu anyị si aka ya mana nke kịta bụ na ndị anyị na-akpọ eze mmụọ bụ ịkọ eze mmụọ ọnụ mm-hmm. maka na ife ha na-eme enwere ka o si wee dị mmụọ mma ma ọ dị mmadụ mma onye ọbụla na-achọ nke ya ndị ṅụrụ iyi na ife gbasatara akụ na ụwa ọ na-achọ akụ na ụwa mm-hmm. ndị ṅụrụ iyi na ha ga-achịkọta atụrụ enyere ha n'aka na-eri ha ka ha wụrụ nri nke bụzi na mmadụ nọdụ ebe o kwesịrị ị na-ekwu okwuchukwu ebe o kwesịrị ị na-ejikọta ọnụ ọ na-ekesa ekesa a na-ekpokọ ekpokọ ọ na-ekesa ekesa ya bụ ife na-agba anya mmiri ọ bụrụ sọ ama m na katọlik ka ikwuru ebe ịma mana ajụba ma ndị kpọrọ onwe ha evangelikal na-agwa gị n'ọnwa nne gị bụ nsogbu gị gị bịa ka ediliva gị from ndị famịlị gị na-achọ ka esi egbu gị okwu niile ha na-ekwu iwetalụ m ego mkpọrọ gị afa ndị niile na-egbu gị ndị ọ na-akpọrọ gị afa bụ ndị gị na ha ibe kwuru ụmụnna iji wee kesaa ụnụ ka o wee dịrị ya nwa mma mana ọ dịche maka ọdịmma ọra ya bụ ife adịrọ mma kọzi ndị ndị Anglikan ebe mụwa ebe mụwa tolu elu ewere esemokwu agbasatahụ dị ụka ebuli ebata n'etiti ụlọ ụka ma wee welu oke ọchịchọ welu politiks welu etu anyị esi ka ego ekenye ndị nke nke ị na-ene anya ndị a na-asị tụtụ ego raka ụlọ kedu ife a ga-eji eme ife o ji ewute m na anyị rapụrụ e, isiokwu anyị hapụrụ isi mgbu chụrụ ife ọzọ na buo ozu enyi n'isi were ụkwụ na-abụ abụzụ oge kovid nke mbụ anyị fụrụ ka ndị kwadoro nyanwụ nsogbu n'afọ ọsa nyanwụ nsogbu si gburu ụmụ okorobịa si ugwu Hausa na-ebuda ha si anyị nọ ndị e, kere ife ha kpọrọ ha ma ha achọghịzi ha n'ugwu ọ bụrụ na achọrọ ha n'ugwu kere ife gbasata ha na ndịda Ọha nwere ụlọ ha nwere ego igote ụlọ eburu na trọk ka a sịrị mmadụ aga na enweghị onye kwuru okwu ọbịa nwere efu ka ebuchi gị afa e, onye kwana ubuchi mana ife ọwụwụ na nke ha merụ nke mbụ onwere onye kwuru okwu eme nke igbo agha obi aka onye ọwụ maka ọma na unu emechaa n'ife unu ga-eme unu kunie suo oyibo suo oyibo bụ na amanya aka na na doneti ego tu ha nwakwa ewelukwa ego ahụ wee na-eme asụ na ịba ya bụ ife dị njọ kedụzi ihe maka na ihe anyị na-akọwa ugbu a ihe ma ihe m nụrụ n'ọnụ gị maazị okechukwu ụkọchukwu na maazị odeluga bụ na ọ dịzi ka ebe uche ndị be anyị nọ ozi n'ebe ndị ụka nọ na ndị na-achị na ndị wu ndị ndu nọ n'ụka mana ka ihe niile a na-eme anyị na-ahụ na ndị nke gọvanọ onweghị ihe a na-eme ndị awụzikwa ndị wu ndị isi ọchịchị ndị isi nọ n'isi oche n'ụlọ ụka ma ọ bụ ndị katọlik o maka ihe m ji ajụ ihe a echekwukwala na ajụjụ m bidoro ịsị ọ bụrụ na ọ bụ eziokwu dịka na Anambra steeti ọ bụrụ na ọ bụ eziokwu na ihe na-eme ihe ọ bụla e mere na Anambra steeti na ihe gbasara ọchịchị obodo na nhazi obodo na Anambra steeti na ndị ebe a na-arụ aka ihe eme bụ ndị nọ n'isi nzukọ Katọlik ihe a na-ekwu okwu ya gịnị mere anyị na-anụbeghị mkpọtụ ha ihe ọ pụtara bụ na anyị na-ama Obianọ ụta na-ama pete Obi ụta anyị kwesịrịkwara ịma ndị na-akwanye ha ịbanyere ha aja n'ukwu na-ama ha ụta n'ihi na ọ bụrụ na ha megharịa ahụ onye a ha na abanyekwa aja n'ukwu ga-emegharị ahụ ya a na-ekwu ndu obodo ndị isi obodo ndị na-ahazi obodo ma anyị ahụla na ndị eze ndị ka aha efuola nweghịzi eji ha eme ndị na-ekwuzi nke mmadụ na-anụ na-abụ ugbu a bụ ma ndị ụkọchukwu ma ndị bishọp ma ndị pastọ ma ndị kedu ka mmadụ ga-esi Makara na ọ bụrụ na anyị nọrọ na-achụgharị ego a ọ ndị a kwesịkwara na ịma ihe na-eme the history of the world hmm. Nero Nero cannot be sleeping while Rome is burning. Hmm. maka na emechaa n'oge ikpeazụ anyị hụrụ ebe ndị niile Pọl dị asọ rụrụ ọrụ ozi ọ ebe ndị mmadụ nọ gbachie nkịta. Mm-hmm. ka ndị alakụba ji weghara ha taa mm-hmm. o nweghị ihe fọziri ebe ahụ ka a na-ekwu okwu ya na ugbu a Ije na onye dị ka Kaduna anaghị eji nwayọọ nwayọọ na-ewechapụ ihe niile gbasara okpukpere ndị otu kristi gị jee na Nasarawa Nasarawa steeti wụ majority Kristian, mana ndị na-achị Nasarawa steeti bụ ndị Alakụba mm-hmm. ịbịa n'Owerri taa gị hụ ọtụtụ ụmụ okorobịa na ụmụ agbọghọ si Nasarawa steeti bụ ndị otu nzukọ Katọlik gbara ọsọ ndụ mm-hmm. gbatawa ala Owerri na-achọzi ihe ha ga-arụ jefu ndụ mm-hmm. ọ ihe o kwesịghị ịkụziri anyị ihe mewu ụkọchukwu mewu bishọp mewu pastọ mewu evangelist ọ kwesịghị ịkụziri anyị ihe na ihe a na-abịakwute anyị n'oge na-adịghị anya mhm. ịma na um, ka ndị ka Joshua ka nje na Baịbụl ebe anyị na-akọ akụkọ ndị ụka ka Joshua na ụmụ Izrel na-achọ ije ozi eziri ha etu a ga-esi wee chụpụ ndị nọ n'ala ha chere iri ije Jeriko Joshua pụta n'ụzọ onye dịka onye onye agha ji mma kwụrụ n'ụzọ ife ọjụrụ ya hụrọ nwoke a kedu ebe ị na-eje ma ọ bụ kedu ka a ga-esi nye gị aka ọ sị ya nwoke ị dị anyị ka ị dị ndị na-emegide anyị na ajụjụ dịla onye Igbo ọbụla ịza wee si onye ọbụla ịdịla anyị ka ị dịrị ndị na-emegide anyị maka na ị nọ n'ụlọ ụka ma ọ nke katọlik ma ọ nke Anglican ma ọ nke pentikọstal ma ọ bụ nke Save the Lost ma ebe ọ bụla ị na-eje ajụjụ dịrị gị ịdịrị anyị ka ịdịrị ndị na-emegide anyị maka onye ọbụla ga-akwụ ebe ọ ife Mọdekai gwara nwanne ya nwaanyị wụ ichezikwe na ọnọdụ gị dị mma ebe ị nọ ịnọdụ maka na ya bụ iwu etiri a ga-eji wee gbu ndị bụ ụnụ ayawazi ọgụ maka iwe onye be anyị ndị gọvanọ achị na ha na-ana fri maka na ụnụ lezie ụmụnne ụnụ ọ na-ana aka ụmụnne Josef jeliwe ka dọkụgbọ mgbe ya bụ ife ga-eti ụnụ ga-afụ na o nwere ebe a nadị onye nwere ala nna ya nwere ebe obi ọ ka mma na anyị chegharị ichigharịa kịta maka onye eti etiri ọnụ ka ọ dị njọ mgbe ọ ga-adị mma iweta aka ga anyị ebepụ aka <laughs> maka akụdụ na-etinye kịta dị ka nke nwe? ọ bụrụ na e wepụrụ onye wa aka enwe n'ofe ọ ga-emebi ife ọ dị njọ Ọ mwute ee maka na nne m ochie ekwetara na ndị Hausa ga-abịanwu n'ụlọ ndị Igbo ọkụ na 1967 elotara m ife okwu ma ọ bụrụ ka o si ghọta mana nghọta dị kịta bụ na ndị afọ amụghị akọ maka na gbanwere onwefa nọ n'ọgụ a kamgbe 1966 fesepụrụ aka enefere anya nejebe ọzọ fatile anya fatwesara anya mmiri mbọ niile fa na-agba bụ na ebe a anyị kịta bụ jekọ dịka nna nna fa gwa ha gbanwee a na ka a n'ime mmiri osimiri Atlantik ọkwa onye onye ugwu ka ngwakọụ ndị ugwu afọ na-ada ekwuwekwu eziokwu ofu gọvanọ onye ugwu pụtakwa ọ na-eti mkpu na-asị akwụkwọ ndị abụrọ ndị Naijiria ndị Fulani ha na-anọ ha bụ ndị na-enye nsogbu so na ha nwere onwefa na-atakụzi onwefa ya na onwe nwere ndị esi n'ilo kpọta anyị mara ya ebeezi ka ndị atọni jeneral steeti nọ ịgba akwụkwọ na-asị na kọstọm maọbụ na ndị a na nwee ndị na-abata Naijiria abụrụ ndị Naijiria kedu ife ndị a niile na-akwụgharị na barak maọbụ ndị polisi nọ na road blọk kedu ife mere na ama eje wepụ ndị afọ mana ị na-asị m isi isibaji ewepụ ọkwọ ndị Yoruba wepụ ewechigha ndị ọgwụ mkpọrụ ndị amị wee wechigha ha ọji pụfụ <laughs> na a ga-agbanye m ụzọ were mgba o wee chie ya bụ ife a na-agwa Igbo bụ unu elezikwa n'anya ọ bụrụkwa onye pụtara na-atụ nwanne ya gara asị na ka ọ dịlụ ọngụnwa ka ọ dịlụ anyị ncha ka ọ dịlụ onye ọbụla na ife abụkwa bunubunu bunubunu ka anyị wee nwee ike wee kpopụ eke a ndị mmadụ niile ikpeazụ ọbasi ihe a na-ekwu ọwụzi onye ugwula na nwa nwụọna n'ihi na ndị niile anyị na-akpọ aha ịkpọrọ ị na-akpọ atọni jeneral ọ bụ gọvanọ họpụtara atọni jeneral onye ugwula na nwa ịgwa gị eziokwu na mmụọ na mmadụ echeela dị ihe a n'ihu chee n'azụ nsị gị na m hụrụ nzọpụta ahụhụ ahụhụ mmụọ na-eche na ndị Fulani emeriela o ha enwere ha abarala obodo ihe anyị na emezikwa nkịta bụ mgbu eh, ka anyị na-eti n'ihi na enweghị isi anyị arụtụla aka ndị na-achị obodo ụjọ ekweghị ha welie aka n'onye kwuo ụka gị kwuo ndị ụka nzọpụta nọ ha ebe ahụ gị si mmanụ eh, ndị eh, ipod ha emeela echi ndị amị bịara gị na nsogbu gị si mba Igbo bi na mba leen anyị World Igbo Congress ele ebe ọ nọ taa. e nwere mgbe World Igbo Congress ga-awuo meghe ọnụ kwuo ụka ụjọ atụdala ndị nọ n'ụlọ mara na ha ndị Igbo jikwa ejikere ejikere elee ebe Igbo kọngres ya bụ na ị m anyị nọ na nnukwu nsogbu anyị amahụ ihe ahụ azị ọkụkọ na-ere aka na-ere ụkwụ ịjụọ ya asị nọ na aha mmanụ mhm. anyị aghọtabeghị arụ mere anyị maka nwayọọ nwayọọ nwayọọ ndị akpara n'obodo niile ihe na-ewute karịchaa n'ihe a maka ọ na-awa n'ọkata ntakwa ịnwagwụ ndị Igbo ụta tachaa ya ụta na elekweghị anya tụlee ya ụzọ ọzọ emeriri anyị n'agha emeriri Igbo n'agha kemgbe 1970 agbala mbọ hụ na ndị Igbo agaghị ewelite isi n'obodo ahụ na Naijiria ọnya wụ na onye ọbụla nwụ mmadụ bịa ka o mee achọ ka e ga lelile ya hmm. ewerele e, ndị agamefu agamefu tijuo na ndị Igbo ndị ọ ga-awa ewere ego nye ha ha ere nne ha ree nna ha hmm. ọnya dewere igbo igbo iri na anya otu igbo nọ ruo taa mana ana m ajụ elekwen maka ndị agbata obi ha ndị ọdịda anyanwụ emeriri ha n'agha mm-hmm. oh, Ee, ha ga-eji gba nkịtị ha niile so lụọ agha merie agha ọtụtụ n'ime ha onye dịka Adekunle na-aba mba ọwa anyị bụ ndị gburu igbo mm. elezie ebe ụdị ha nọ taa enwere e ihe eh, mma amami anyị nwa na-akpọ ya oke n'ikwe ebe ọ na-akpọ ike bụ naanị ikpuchi ikwe ma isi ya bezie ihe ka mma enwee ike adịghị ya ndị ndị agbata obi anyị ndị ọdịda anyanwụ ọ naanị ogbu ebe ndị Igbo nọkọnụ na-akpa ike akpakọrọla ala ụlọ niile ụnụ agba nkịtị ndị e, e, e, middle belt mgbe a lụrụ agha lee mmadụ ole ọfịsa ole ma Vasta gụwa ha ha dị ole chi ebe ahụ lụọ agha obodo ha onye ọbụla gba nkịtị ihe a tụrụ n'anya ọ tụrụ m n'anya maka ịgụọ Fulani nọ na Naijiria ha dị ole ọ na ha aghọtala na ndị Naijiria enweghị ike ijikọta ọnụ onye ọma mmiri ka ọ gbara ha ụfụfụ ike agwụla ike agwụla ee ihe ọ pụtara nụ na anwa onwe ha aghọtaghị na ejiri ha kwara ngwa agha mm-hmm. alụchakwala n'agha ahụ onye gị na ya so na-achụ ele tụgharịzie lewa gị si gị na ụkwụ gị dịzi ka ụkwụ ele mm-hmm. ga wuruzie ele a na-agbagbu agbagbu ọ ya bụ ihe ndị Yoruba na-alụ nọ n'elu ya ugbu a ọ ya bụ ihe ndị middle belt nọ n'elu ya ugbu a ihe ọtọ m na-eti na-ebe mana ịhụnanụ ka ndị ụmụnne anyị ndị ọdịda anyanwụ si eme nke ha o tebeghị aka ihe anyị nwetaziri ugbu na ha wetara akwụkwọ ozi na ọgbakọ mba ụwa niile ịnụ na New York ihe gbasara ihe na-emenụ isiokwu bụ na ebe unu na-eweta akwụkwọ ndị nọ n'isi na ya bụ Amerịka na Briten ndị Fulani bụ ndị Briten ji mere ndị ozi na-agara ha ozi ebumnuche ndị Fulani bụkwara na Briten ga na-agba ha aja n'ukwu naanị ihe ha dị ha mkpagbu um, ndị nkịta si tụpụrụ m ọgwụgwụ n'ezi ma hapụrụ m na ndị mmụọ na Britain enyela ha baa ha n'ukwu hmm. ihe naanị ihe arịla ha wụ olee ihe wụ mmasị Britain ha nyere ya Britain Britain ga-aba ha n'okwu ya akwụkwọ ụnụ na-eweta na United Nations enweghị isi onye nọ na onye wụ onye sote onye isi ode akwụkwọ nọ na United Nations bụ nwaanyị Fulani Amina <laughs> ndị mmadụ ndị ihe na-ewute anyị na ụmụnne anyị ndị nọ n'ọwụwa anya bụ na ha na-aba mba ọ dị ka jegede na zodaya <laughs> jegede ga-aba mba niile nụ ya n'ọnụ mara mgbe o ruru ike ọgụ adịghị ya mana ọ jegede shọkọ ya the son of the son of the soil. Mm, the son of the soil. The uh, old of Idi Araba. Idi Araba, the, the only young male in the whole universe. Ma ekwe ya kpum ọsaba ya n'ụkwụ echebu m na ha bụ ndị na-aba mba nwere amoteku gịnị ozi na-abịawara United Nations ebe ụrụ na-abịa United Nations ndị ga-anọ n'isi oche ịkpa ihe a unu wetara na United Nations bụ ndị Fulani mhm. ya bụ na nshabala mhm. ọ dịzikwa ka kpụwa nkịta ma Theophilus Danjuma ekwuola ya onye ọbụla akwa nkwụchachere mara ka isi azụ isi onwe gị n'ihi na ọ bụrụ na ndị na-achị obodo na mpaghara ọwụwa anyanwụ Naijiria achọghị ileba ihe anya ọ bụrụ na ndị nọ bụ ndị ndu ndị mmadụ n'ọgbara dị iche iche mana steeti mana eh, ndị ọdịnala mana ndị ụka enweghị ike ileba atụghị ịtụnye ha anya chịkọta ndị mmadụ ka a mara ka esi mee ya ah, ihe m na-ahụzikwawa ihe mere na this fall apart ihe mere na Arrow of God <laughs> Okonkwo gara tụgbu onwe ya n'ụdọ ụmụ ọfịa gbake ah, ezeulu ejiri e iwe gbaa akọwa ihe niile ụmụ arọ agbake Ọ ya wụ na this has fallen apart. The center is no longer at ease. na oge anyị akwụwara kparapụ kparapụ ka anyị nyefe ihe a n'aka anaghị nwoke oke ụkọchukwu nke ọnwa ike na-ahazikwu ya ndị na-ege anyị ntị ọgwụ ka ọ ranye n'ọnụ na mgbede a mana ọ bụrụ ka nkata akwụsị o kwesịrị ịba gị agbata obi enye m ọnọdụ ịba gị na agbata obi gị gaa n'iru ịkpanya bụ ụka kpaanị nke ọma gị na agbata obi gị kpacha une eme udo maka okwu onye sọsọ onye nwere onye ya na na n'iyi Igbo na amamihe Igbo gwara anyị n'igwe bụ ike oge eruo na anyị ga-agbakọ aka ọnyawụ mamịrị ọkwa gwara ụmụ ya na e, ọkụkọ gwara ụmụ ya onye na-akpa nri anya ufe akọrọ ya mm-hmm. maka na ọ toro ji mgbọrọgwụ maka ịmara mgbe onye nwe ji egbu oge eruo na ị na-akpa akụ ị na-achọ ụmụnne gị ya ka anyị kparụta ada etu a ga-esikwanụ wee kwụọ onye ukwu walụ agbabụ otu onye Ofe onye ga-ejide n'aka onye ga-ejide n'isi ejide onye ga-ejide n'ukwu ejide mana ofe onye ama emenwu ya oge eruo na ma ọ na-agbata obi gị ma agbata obi ndị Igbo mhm. maọbụ agbata obi ndị Naijiria oge eruo na a ga-eji wee nebara ihe anya dịka igwe aka na igwe bụ ike ọ bụkwa niile anyị ntị na Fesbuk daalụ maka alụ ị na-atụnye live biko gaa n'iru mee ka anyị malụ ihe igbo n'obi na ihe a bụ nkata anyị mara ihe niile oge ụfọdụ anyị na-ekwufie kwa ya ịchọ isi wee kwufie ọ bụrụ na ibidobe ịnweta ya na pọdkast ebe ọ bụla ị na-enweta eh, eh, pọdkast gị chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo o nwekwana onye ọzọ iche ọ ga-adị mma mee ka ọ mara na ịbụ ya na pọdkast nwee ya na fesbuk mgbe ọbụla ị chọrọ ịga na Igbo Heritage Institute na fesbuk ị ga-enweta ya bụ ihe ị na-akụ anyị ma na ọtụtụ na-etinye ya na YouTube ọ dịkwa mma fesbuk maọbụ pọdkast ikoro mkparịta ụka n'asụsụ Igbo Ịtụ a ka ọ anyị n'ọnụ na mgbede a ka ọ dị oge ọzọ maka na anụgbana taa nta. anyị wee na-asị unu doonu ka chi folo efo duola anyị ka Chineke nyere unu aka nwa ụbọchị tata ndị binigolu ibido ọrụ ụbọchị ga-anụ n'iru ndị dịka anyị ka anyị nwa na-anakpụ ụlọ anyị na-asị ụnụ ka chi fonu ụbọchị nta ka chi ee eeeaadea aneụaa n